mmiri asidi n'iru ụkọrọ obi dị na narị ya niile na mba london ee bịakwanụ ka unu nke na-afịa n'iru akwụkwọ ọ wee bụrụ na kọrọ obi dị gara london um, ọ dị ka na mbido izuụka ka ọ na izuụka gara aga wee kemgbe ọ bata ya bụ london arụ afọ be ya ka ọ na-abata n'ọdụ ụgbọelu london ka mmadụ amara onye amara onye ọkpọrọ ndị na n'ekwentị gwa ha na onye dị otu onye dị otu a na-abata ha mee ya nke a mee ya nka ka ị ka nsi wee mara anọ m n'iru akwụ ụbọchị ya bụ ife na-eme ọ nọ laif ụbọchị a wee na-asị na oteena ọbata olute n'ọdụ ụgbọelu mana kemgbe a na fa ahapụbeghị ya ịghọtago ee eh, na ha si na ha ji na-enenesi akwụ ya n'olu n'ihe dịka otu awa mara ihe ọ lọndọn London mana ahapụbeghị na ọ nọ n'aka ndị imigre na o nwerekwana ife ọ ma a na-eme ịghọtago fa na-enyocha akwụkwọ ya chineke zọ ya bụ na akwụkwọ ya na nsogbu adịghị ya ọ gba ha mechazi ka ha na-asị ya ewe n'iwe nọọ mmadụ kpọfa n'ekwentị hmm. nnukwu na egwuregwu nọọ mmadụ kpọfa n'ekwentị ee wee gwa ha na elotota na ọ na-abata ịmagodo ihe anụwa bie nta na imoroko mana ha na-enechazi fụ na o nwere ife o ji na aka ya dị ọcha otu a ka ha si wee hapịa mgbe ọ na akọzi ife a ịbịa n'ebe a na-edepụta ebumnobi ndị fụrụ ya na na e, nọọ ndị iwu obi ịma otu a na-akpọ hitas maka na amarọ nka mmadụ ga-esi wee jide nnọọ onye mara onye ọ na ị na-afụ n'iru akwụkwọ wee kpọba ya asị site nnọọ n'isi kpọruo ya asị n'ọkpa o nwebeghị ihe o mee gị maka na ọ na-ayọgharịsi ike na ihe a ọ bụrụ na ọ nọta ozi ayọgharịsi ike na ala n'iru akwụkwọ e na ị nwere mmasị ime gị ị blọk a ifudebie ọ ya bụ ihe ahụ asịrọ m na ịpụta n'iru akwụkwọ na ịyọghasị ike ka dị mma mana ọ bụghakwa ana na nọọ ihe onye ị na-ada afụ n'iru akwụkwọ na-emekarị na iwere mmasị na ya blọk onye a kedụ adazi na-afụ ya maka na ị na-afụ onye ahụ obi ọ na-afụ gị ụfụ natago amarụkwa na mmadụ nwere ike ịkpọ mmadụ asị kpọruo onye onye na-afụ n'iru akwụkwọ kpọpụta ya n'ife ọdịnya ka nke ahụ gaziri oluzie tata wee fụ ebe ọ na-eme laif wee na-asị ee na ọ na-apụ apụ na-agbadata ịmana na-enwere na mara etinye ya bụ ife onyonyo maka copyright ọ na-agbatazitazi n'ebe obi na London ama kana na nwanne nwaanyị dị ga London ama na amaghị m na nwanne nwaanyị anọghị ofu ebe nwanne nwaanyị nọ iche ya nwa nọrọ iche na ya bụ London o wee na-apụzi ịmaga ife ọbụla ọ na-eme mgbe ụfọdụ ọ na-awụta ya agwa ndị na-esonye ọ na-apụta ọ na-apụzi n'ụlọ ahụ ọ nọ na-agbadazi ana ka ọ pụọ ọkwadocha na nnọọ na-akọziri ha enyi na ọ pụkwa ebe a na oge nwezi wifa nke a nke ọzọ akwa ya ka a na-emezikwa akwagoro ụzọ n'ike o mechie n'ụzọ nke na-apụ ka ọ pụzie akwago ụzọ n'ike ọsị hei na onye eh, na o yiri egwu ịmago ah you made me scared ah, ah. nlekwa nọọ egwuregwu na o nwere ike ọ bụ na mmadụ kwagoro ụzọ n'ike ihe anụzikwa abụkọra tibe mkpu ha zọbazie onwe ha na-anụ jizọs jizọs ihe anụ ebe niile gbaa ọchịchị ada ndị mmadụ na-esonye na-asịzi ekiri ife ọkiri ife na ha ma na udodị kọra dị ekwuzi okwu ha na-asị kpọba ndị eke kere ebe nwanne ya nwaanyị nọ nwanne ya nwaanyị kpọọ ịma mgbe ụfọdụ nwanne nwaanyị na-ada nọ na laif ya kere ebe ndị ụfọdụ na-asị na london jọrọ njọ na enwere ezigbote na ala aka ha na-esi eme mmadụ ihe mgbe ụfọdụ kọra na-etizi n'ọkwọ mmiri asid ka ọ na-awụ ya n'ọkwọ mmiri asidi ka ọ na-awụ ya ya kere ife o mere ya ọ dịka kọra na-etikwu ya na-asị ya ya gbagharịa ya gbaghalịa ife ọbụla o mere ịmago mmadụ ịyọ ayịyọ ndụ ya ịma otu a na-asị na mmadụ jide gị na-ayọzi onwere ụdị biko na-apụrụ kọra n'ọnụ ebe niile gbaa ọchịchị a na-emezi ife akwutukwutukwutukwutukwutukwutukwutu ha nọchara ihe a ihe dị ka nkeji iri ebe kọra na-azụ onwe ịghọtago ihe mezụka onye nwa gbafelu ịghọtago na-asị ekere ife omere ekere ife omere nwaanyị nwa na-asụ alụ ka ma na ọ na-asụ niile niile alaka alaka nna ha ghọtara ihe na-eme ebe a ịghọtago emegidezi ife ahụ ogbutu oge tupu emepezie ya bụ ụzọ naanụ ka kọrọ na-asị na ọwụrụ ya siri kere ife ogeju wee saa ihe maka ka asidi ada emerụna ya ọ ihu ya adị ife anụnwa ịghọtago ehe ewee ndị uwe ojii wee bịazie e wee nye e, ihe ọtọrịrị a na-akpọ koku nya ka o ji wee sachasịcha irie na-asị ya mgbe ọ na-asị ọ pụtazi weruzie nya bụ ife onyo ekwentị ya na-asị na mmadụ wụrụ ya asidi na-achọ ka na onye a chọrọ ịtọgbue n'ọmmazi ka o jizi wee zoo onwe ya ọ dị ka o jikwu mma mgbe ndị uwe ojii pụtazi na-ajụ ya ajụ o wee na-asị na ya bụ onye kpuchiri ihu ya na amara onye ịghọtago ihe emezi bụ na ndị uwe ojii bịaziri wee eh, na-awụzie mmiri ihe a na-agbakasị ya n'azụ ya ma n'anya ya na-agwụnye ihe nwa n'anya iji wee mee ka anya bụ asịrị daa agbakasịna ya maka na ọ sị na ọ na-ekpu ya ọkụ o nwere ihe nwa ha tiri n'anya na-akwụ ya na-asị ya mepesị anya a na-awụnye ya ihe a dịka mmiri onye nke na-agba ya n'azụ na-agbakwana ya ihe ya na-eme ha ka ọ dịa na ya ịghọtago nwasị ka m weta eri unu ọlụkwakwanụ mgbe ya bụ nwaanyị ga-eji nwee bodyguard enwetago ndị a na-adị ndị akpa obi maka na onezi anya ọfụ na ilu nwa abụrọzikwa iru iru akwụkwọ ha elopụtago okwu ya na ilo enwetago elolu ndị ọbụ ilo ee akpọmasị kpọpụta ya ya ilo ọ bụrụzi akpọmasị ee na onye na-esonye gị ma onye na-afụ gị n'iru akwụkwọ na iwe gị na-ewe nke a bụzikwa ọfụ gị n'anya nkịtị ehi chineke nna ọhịa na-eme n'iru akwụkwọ nsị ka m weta eri gị hmm, amara m ihe mmadụ mere mmadụ ibie ga-abụ na ị ga na obi ga na-afụ gị ụfụ olu o si UK bịa osi us bịa london obi na ọ dịka ha na-esue n'ike n'ike ọkụ ihe na osikwa nwetara ikikere ebumnobi gị ife a mụziekwana akara na gbasa ozi aka ndị ọzọ n'anya daalụ